AWR Adventist World Radio radio nke ndị na-ele anya ọbịbịa abụọ nke Kraịst n'ụwa niile olu nke okwukwe nye mụ na gị n'ezie ana m anabata gị gị onye na-asụ asụsụ Igbo wee na-asịkwa gị ị bịala ee ezigbo ohere ọzọ apụtarala mụ na gị n'ụbọchị nke taa gị nwanne m nwoke nwanne m nwaanyị ụmụ Chineke dị mma unu abịala ezigbo ohere ka anyị ga-ejiwe nwee nnọkọ ohere nke anyị ga eji wee leba anya n'ime ndụ anyị gị onye na-ege ntị chetakwana ọbụ maka ọdịmma nke mụ na gị otu anyị ga-esi wee bihe ezi ndụ n'ime ụwa nke a maka etoke na ala eze chineke mgbe ọ ga-abịa nke ugbo abụọ ya mere n'ụbọchị taa anyị na-ewetara gị okwu nke ndụmọdụ nke ezinụlọ na akwụkwọ nke ndụmọdụ nke sitere na akwụkwọ nsọ ị ga-anụ abụ dị iche anyị ga-eme ka dịrasị anyị doo gị anya n'ụzọ dị iche iche ka ọ na-adịrị gị mfe irute anyị nso n'ụzọ ọ bụla isi chọọ ọ ka bụkwa nwanne gị Rosemary gowany Lawrence ka gị na ya na-anọkọ woo dịrị gị nwanne m nwoke nwanne m nwanyị onye mụ na ya na-anọkọ n'ụbọchị taa ka onye nwe m gọzie gị ka onye nwe m na-edu gị n'ihe ọ bụla nke ị na-eme ka udo ya chia n'ime obi gị n'ezie anyị abịala n'ụbọchị taa na ohere ọma dịka nke a enyi ọma na-ege ntị ileba anya na ntụgharị uche na okwu nke ezinụlọ biko kpọkọta ndị ụlọ gị ndị enyi anyị ndị ikwu na ibe ndị agbata obi anyị onye ukwu onye nta okoro na agbọ biko bịa ka anyị wee zukọọ ma keta oke n'ihe omume nke dịịrị anyị n'ụbọchị taa ezi onye igbo onye mụ na ya na-ezukọ ị bịala nwanne m nwoke nwanne m nwaanyị ka chineke nọnyere gị ka chineke gọzie gị n'ụbọchị taa ana m ekele chineke ebe ọ dị ukwuu onye mere ka anyị bịa rue n'ọgwụgwụ nke izu a ka anyị na-achịkọ isiokwu a nke anyị malitere isiokwu anyị n'ụbọchị taa ga-abụ chee echee na-ekwu chee echee na-ekwu nke pụtara na tutu ga-ekwuo ihe ọ bụla maọbụ nke ọma maọbụ nke ọjọọ chee ya eche hazie ya mara ma nke a o kwesịrị okwukwu nke ka nke megide onwe m n'ihi na ọtụtụ mgbe ọ bụ ihe anyị na-ekwu banyere onwe anyị bụ nke na-etinye anyị n'ọnọdụ ndị ahụ nke na-anaghị enye anyị ọṅụ n'ọnọdụ nke ihe siri anyị ike n'ọnọdụ nke nhụjuanya na-amataghị sị na onye ọbụla nke na-ebi ndụ n'ụzọ dị otu a bụ onye nke na-ewere onwe ya mee ka nkọcha bụrụ nke ga na-achị n'ime ndụ ya ihe anyị ji na-atụgharị isiokwu a n'ụbọchị taa bụ ka anyị mata ụdị okwu ahụ nke anyị na-ekwu na-ezighị ezi mara otu anyị ga-esi wee gbanwee ya ka mara na ike nke Chineke na-edu anyị gbanwee ụdị ndụ a na-ekwu okwu nke pụrụ iwuli anyị elu ya ka anyị ji na-ewelite ụzọ asaa ndị a anyị lebara anya mgbe gara aga ndị bụ ihe nke na-egosi na onye a obodo dị otu a ndị dị otu a bụ ndị na-ebi ndụ na nkọcha a sị na nke mbụ bụ ara ịgba mmadụ mgbe ị ga-anọkọta gaa na-ekwu okwu dị anya ntakịrị ihe mee gasị nke a na-eme ka ara gbaa m o biko achọọ m ihe ahụ ọzọ n'ezie ọ dịkara na agbapụ m na ihe anyị na-ekwu mgbe ị na-ekwu okwu dị otu a ị maara na ọ dị ihe na-ege ntị na ọ dị ndị na-ege ntị nke abụọ abụrụ ọ dị onye ọba ịhụ ma ọ bụ ezinụlọ ọba ịhụ ga ahụ na ọ dị otu nrịrị akụ nwara ha aka onye ọbụla nke topụtara n'ezinụlọ ahụ ga-arịa nrịrị ahụ ya bụrụ ihe eji mara ha nke ka nke nrịrị a na-eme aka isu mmadụ awụrụ ọkwa na-esu mmadụ agwụrụ ọ dị ndị ọdị na agbụrụ ha ma onye dị otu a isi aṅa ama ọ dị mgbe ụdị nramahụ a bịara ma aghara iso na ndị ga-eketa okene eziokwu ike agwụla m ọ bụ ihe na-eme n'ezinụlọ ebe a mụrụ m elere m anya na ọ ga-abụ mụwa bụ onye ọzọ nke a ga-aghọrọ ma m ga-agbagakwana ya amaghị m n'ihi na nna anyị ochie onye rara ikpeazụ aghọtaghị ya nke ahụ kpọrọ ndụ ya gị onye mụ na ya na-atụgharị uche dịka onye kpọrọ onwe ya nwa nke Chineke ị kwesịrị ịhụ ụdị echiche a n'ime gị nke ọzọ bụrụ nwaanyị na-anaghị atụ ime ọ dị ụmụ nwaanyị ọ bụ ngwa ngwa ha lụrụ di a na-aṅụrị ma ha tụtụ ime ya pụọ na ụfọdụ n'ime nrịrịa nke ụmụ nwaanyị matakwa na mmadụ emeghị nke ọma na ndụ mmadụ amịghị mkpụrụ na ndụ abụghị naanị ebe ahụ ọ kwara ọ dị ndị ọ bụ dịka anyị kwuru ihe etinye n'aka a na-aga aga onye ọ bụla ị hụrụ nọ n'ụdị ọnọdụ a nwere ike sị gị hapụ ihe ahụ biko ọ dị ihe m na-emebikwanụ ahụ na m na-apụ eme ịmụ nwa nkọcha ahụ bụ mmụ ka ọ mara n'aka ugbu a ọ bụnarị nke a na-ele anya ya akpacha anya nke a ga-apụkwa n'ihi na o ruwela ọnwa atọ ọ na-abụ ya eruo ha apụọ nke a bụ okwu onye na-echere onwe ya ndụ kwesịrị ikwu gị onye m na ya na-atụgharị uche nke anọ ọ dị ezinụlọ ọ bụ ngwa ngwa ehiwere ezinụlọ ya gbasasịa ebighị ebi nne ya nọrọ iche nna nọrọ iche eke ụmụaka ma ọ bụrụ ọ dabara na amụrụ ụmụ tutu ị na-amara ihe na-emenụ nke nwoke asị a ah, ekwukwara ekwu na ọ bụ otu ọ ga-adị nke nwaanyị asị ebe a m gara ụbọchị ya nwoke ahụ gwakwara m sị na di m ga-ahapụ m ọ bụghị dị naanị nke ahụ o kwuru ọ dịlarị otu m si hụ na di m na-achọ ụmụ nwaanyị ndị ọzọ gịnịkwanụ ka m ga-eme ebe ọ bụ na ezinụlọ anyị ọ dị onye ya na ibe ya na-anọ n'udo mgbe niile ọ bụ ọgụ echekwa m na ọ bụ nke a bụ ihe so m bịa n'ebe a ọ dị ndị ihe na-esiri ike na ndụ nke a bụ nke ise ihu onye ahụ ya sị gị ọra ka ahụ ka ihe ọbụla nke m na-enweta zuwere m ọkwana m ahụ ya ahụ tutu ya ezuwe otu a ka emegidere nna m nwofuo n'ihere ịmasị m ka otu ụzọ n'ụziri nsi otu ụlọ akwụ ya ọ bụ ihe na-agbakasị m ahụ ma m na-ele ndị ya ọ bụ ihe ọbụla ha chọrọ ya eruo ha aka ebe ọ bụla ọ naghị mere m gịnị ga-enye m obi ụtọ ọ bụghị dabara m otu ahụ gị onye mụ na ya na-atụgharị uche ị nwere ike ịhụ mmadụ ya bụrụ ndị ọ bụ eme otu ihe eme ha kpaa m ihe ọ bụ ya eme gaa jụọ ọ bụ onye ka ihe a dabara gịnị kpatara o ji dị otu a onye aha sị gị otu a ka ọ na-adị m mgbe dum o amakwa m na nramahụ dị na-eche m ọ dịkwana ihe m na-etinye aka ya aga aga otu a ka nwanne nke a si gawakwa ime ihe nke ụgbọala kụtuwa ya n'ụzọ gị onye mụ na ya na-atụgharị uche ka ọ bụ onye ahụ ọ bụ ịhụ na ezinụlọ ahụ anọtụasị gị onye a nwụọla onye a kwụgbuola onwe ya ọ ụlọ ọ dị ndị na-anwụ ọnwụ ha unu bụ uru ọ bara ịdị ndụ pụa nke a ga-eme ọ bụ naanị ma nwụrụ ọ kakwa mma ka m nwụọ karịa ịhapụ ihe a na-asị m hapụ gị onye mụ na ya na-atụgharị uche ndị na-ekwu ụdị okwu a okwu a nke na-abaghị n'ihe na-eji aka akpọli mmụọ ọjọọ ịmalite ọlụ n'ime ndụ ha e nwere mmụọ ọjọọ dị iche iche ndị na-ahaziri gị onwe gị ma ọ bụrụ na ị nọ n'ụdị ụdị ọnọdụ a na-ekwu okwu otu anyị na-asị na o kwesịghị ekwesị ọ bụghị otu n'ime ha ha dị ọtụtụ ọ bụ ọ dabara gị n'ụzọ nke a sị onye a lekwa onye a jide ya rụwa ọrụ n'ime onye a ya mere ka ị mata na ka anyị gụgasịrị nkega ihe asaa ndị a ihe ndị a na-arụ aka ịgwa gị na ndụ onye a na o nwere ka ọ dị na ihe a na-agazi na nkọcha na-arụ ọrụ ebe ahụ otu a ka ha nwere ndị mmụọ ọjọọ ndị na-ahazi ụdị okwu ndị a gị onwe gị na-ekwu ya mere o ji dị mkpa ka ịkpachapụ anya ụdị okwu ị ga-agwa onwe gị ọ bụrụ na ume gị gbajuru n'ike jụọ Chineke ihe ọ chọrọ ka ị jiri ike nke o nyere gị mee ọ bụghị ikwu okwu ilu n'ihi na ị karịrị onye a n'ihi na ị nwetara onwe gị n'ọnọdụ dị otu a mgbe ị na-eme ihe ndị a n'ezie gị onye mụ na ya na-atụgharị uche ị na-ewere onwe gị na-enyefe n'aka mmụọ ọjọọ si ha bịa were ọnọdụ n'ime gị n'ihi na ngwa ngwa ha tere akụtụ aka obi gị ga-emeghe nna si biko ma anyị na-ebi ndụ n'ụzọ dị otu a o zuola n'ụbọchị taa ka anyị chọọ iru Chineke chọọ mgbaghara si n'ụzọ dị otu a wepụta onwe anyị ka nkọcha ndị a ghara na-adịgide chetakwa na anyị kwuru na ebe nkọcha a dị otu a ka ọ ga na-aga site n'ọgbọ fere ọgbọ ruekwa mgbe e mebiri ya okenye eze nlewemchi anyị na-ekele chineke n'ime ndụ gị na ndụmọdụ nke ị nyere anyị n'ihe gbasara ezinụlọ n'ụbọchị taa arịrị ekpere anyị bụ ka udo na amara chineke na nduzi chineke nọnyere gị na ezinụlọ gị n'aha jizọs amen ọ bụrụ na ihe ndị a masịrị gị onye ọma na-ege ntị gbalịa kọrọ na ekwentị na 0706 363 7224 detara anyị akwụkwọ email adreesị anyị bụ awrnigeria at yaho maọbụ ma ọ bụ awrnigeria at gmail dot ezi nwa chineke ọma na-ege ntị n'ọnụ nwayọ ma anyị ga-ewetara anyị abụọ ma ma nabatakwa onye mgbasa ozi nwa chineke nọ na njikere ka anyị tinye ya n'ekpere aga m gwa otu onye nwe were ndụmọdụ nke chineke ndị amara bara ụba ndị amara na-echebe ọ bụkwa ozi nke sitere n'aka ndị na-ele anya ọbịbịa abụọ kraịst na-erute unu taa n'ụwa niile ọ bụkwa ozi agbamume nke sitere n'eluigwe na-erute unu taa na agbamume ndị enyi m ebe ọbụla anyị nọ ka anyị tọọ ntị n'ala nụrụ okwu ndụmọdụ a na nkenke mmụọ nsọ ezi onye ndu duzie oru gị nwaanyị tọghepụ ire m apụghị m ikwu n'ike aka m enwedịghị m ike nke aka m ezughị m oke adịghị m ọcha mee mụ ka m dị ọcha ka m bụrụ ezi ngwa ọrụ n'aka gị n'oge awa iji metụta ndị gị n'ụzọ pụrụ iche ọtụtụ niile ga-abụrụ nke gị ebe ngozi ga-abụ nke ọmụ arịọ m n'aha jizọs amen ajụjụ ọzọ na-abịakwa n'ụdị pụrụ iche n'oge awa gịnị ka a na-ahụ n'ụlọ ndị enyi m eluigwe na-ajụ anyị gịnị ka a na-ahụ n'ụlọ anyị soro m gaa n'akwụkwọ Pita nke mbụ isi abụọ amaokwu nke itoolu ebe ahụ na-asị otu a ma unu onwe unu bụ ọgbọ ndị arọpụtaworo otu ndị nchụaja ndị bụkwa eze mba dị nsọ ndị nke Chineke nwetara ka unu wee kwụsị ịdị mma ya niile nke onye ahụ onye kpọpụtara unu n'ọchịchịrị ahụ baa n'ihe ya dị ebube ọ bụrụ na ị ketara oke ọ bụrụ na ị nwere oke ọma na ihe ndị a niile onye nwaanyị gosiri ee nwanne m nwoke ee nwanne m nwaanyị gịnị ka a na-ahụ n'ụlọ gị ka ndị na-eso ụzọ kraịst gịnị ka a na-ahụ n'ụlọ anyị a pụrụ isi chineke nara ekele n'ihi ndụ anyị na-ebi n'ezinụlọ anyị mmadụ ọ pụrụ ịchọ ịma na chi na-efe n'ihi ndụ a na-ebi n'ezinụlọ anyị mmadụ ọ pụrụ ikwupụtasị ee n'ịbụ onye ihe na-agara nke ọma n'ihi obibi ndụ gị n'ezinụlọ anyị mmadụ ọ pụrụ isi ee na ya enweghị ọṅụ bịa n'ụlọ gị na ya ji ọṅụ laa ee n'ihi ndụ a na-ebi n'ezinụlọ anyị ọ bụkwarị ma sị na ndị mmụọ ozi achọta anyị n'ezinụlọ anyị ole gị ịgba ma ha ga-eji ala olee ụdị mmụọ nke na-achị n'ezinụlọ anyị dị iche iche mmadụ ọ pụrụ ịnụta isisi ekpere n'ezinụlọ gị onye kristian ezinụlọ ndị na-ele anya ọbịbịa abụọ kraịst eleghị ihe a na-ahụta n'ezinụlọ anyị n'otu n'otu a pụrụ ịhụta obi ebere n'ezinụlọ anyị ọ bụ ihe mwute ọbụna dị ndị e tere mmanụ ọ bụ ihe mwute ọbụna dị ndị chineke nyere odudu nke nzukọ ọ bụ ihe mwute ọbụna dị ndị e tere mmanụ ka ndị okenye ọ bụ ihe mwute na ezinụlọ anyị anaghị ezipụta ihe nke chineke ọtụtụ ka ị gaga n'ezinụlọ anyị ekpere anaghị ekpe ekpere n'ezinụlọ mana ọ bụrụ na abịa na nzukọ emego onye isi nke ekpere ndị nne emego onye isi nke ekpere ndị nna ee n'ezinụlọ gị anwụghị onye ghọtara ihe bụ ekpere gịnị ka a na-ahụta n'ezinụlọ anyị a pụrụ ịhụta obi ebere n'ezinụlọ gị obi ebere nke na-esite n'aka nna gafere nne obi ebere nke na-esite n'aka nne na nna gafere ụmụaka a pụrụ ịhụta obi ebere nye ndị ọbịa a pụrụ ịhụta obi ebere nye ndị agbata obi n'ihi na ndị agbata obi gị na-elekwasị gị anya kwa ụbọchị niile obi ebere inyere onye agbata obi gị ga-eme ka ọ mara onye chineke gị bụ obi ebere imere onye agbata obi gị ga-eme ka ọ gụọ ya agụọ iso gị mana chi nke ahụ na-efe gịnị ka a na-ahụta n'ezinụlọ gị a pụrụ ịhụta ịhụnanya n'ezinụlọ gị ka ọ bụ ọgba aghara ọ bụ ihe mwutanye eluigwe na ọtụtụ ndị na-akpọ onwe ha ndị nke kraịst ọ bụrụ na dị ndị e tere mmanụ odudu na nzukọ ọbụnadị ndị nna ndị na-achịkọ ndị nna na nzukọ ọbụnadị ndị nne ndị enyere amara idu ndị nne n'ime nzukọ enweghị amara ịchịkọ ezinụlọ gị ọ bụ gịnị ka a na-ahụta n'ezinụlọ gị elego otu ị ga-esi pụta na ama bụrụ onye na-achị ezinụlọ ezinụlọ nke kraịst mana ezinụlọ nke etinyere gị n'ọba aka gị ịchị ị gaghị achịtali ya gịnị ka a na-ahụta n'ezinụlọ gị ị bụ onye na-eme ka ụmụ gị gbanarị jehova n'ihi omume ị na emesi ha mana ee abịa n'ime nzukọ ịbụ onye ọchịchị niile n'ime nzukọ ị bụ onye na-achụpụ ụmụ gị n'ebe jehova nọ n'ihi omume gị mana abịa n'ime nzukọ gị chọrọ ka elekwasị gị anya ụmụ gị ọ pụrụ ịgba amasị ee nne m bụ onye ezi nne di gị ọ pụrụ ịgba amasị ee nwunye m bụ ezi nwaanyị gịnị ka a na-ahụta dị n'ezinụlọ gị gị onye nke kraịst ndị na anya obibi abụọ kraịst olee ụdịrị ọgbụgba ama nke na-ebutere chineke aha chineke ngọzi a na-ahụta n'ezinụlọ anyị ezinụlọ anyị aghọọla ebe na-amaghị ihe a ga-ekwukwa maka ya ọtụtụ ezinụlọ bụ ọdịnamma ha bụ mgbe ahụ a chịrị akwụkwọ nsọ si ka gawa chọọchị mgbe a larịrị ọ bụkwaghị ebe obinye onye ọbụla ọ bụnarị dị ruo na ndị ozi chineke udo ha na-abụ naanị n'ụlọ nzukọ ebe ahụ ha na-ejiri akwụkwọ nsọ n'aka na-eti na jehova sịrị jehova sịrị ihe niile jehova sịrị ka eme a na-emekwa ya n'ezinụlọ gị ị ga-aga eluigwe hapụ ndị ezinụlọ gị gị onye ozi kraịst ị ga-aga eluigwe hapụ nwunye gị nne na nna unu ga-aga eluigwe hapụ ụmụ jehova nyere unu n'aka ịzụ gịnị ka a na-ahụta dị n'ezinụlọ anyị taa mgbaghara mmehie adịghị etere gị otite mmanụ ka onye ozi nke kraịst mana n'etiti ụmụ nke jehova tinyere gị n'aka ilekọta udo adịghị n'ụlọ gị ịnweghị ihe ị ga-ekwu maka ya gịnị ka a na-ahụta n'ezinụlọ gị ebe ezinụlọ anyị kwesịrị ịbụ alaeze nta n'elu ụwa ya bịa bụrụ ọkụ ala mmụọ na emejupụta alaeze alaeze ekwensu ha ezinụlọ anyị ọ pụrụ ibuli alaeze chineke elu ezinụlọ anyị ọ pụrụ ịdọtara chineke mmadụ nye onwe ezinụlọ anyị ọ pụrụ ime ka agụrụ ịma na onye chineke bụ gụọ ndị nọ n'agbata obi anyị ọtụtụ emela ndị mmadụ asị ee ife chineke bụrụ ụdịrị nka n'ihi omume a na-ahụta n'ezinụlọ anyị unu fewa ịtụ na ndị eji na-akọcha ndị Seventh Day Adventist n'ihi na ezinụlọ nke ndị na-ele anya ọbịbịa abụọ kraịst bụ ihe nlereanya ezi nlereanya nye onye ọbụla nọ n'agbata obi anyị ọ bụ gịnị ka a na-ahụta n'ezinụlọ anyị isi ụtụtụ niile tigbuo ụzọ gbuo etiti ndị nne etiti ndị nna onye ozi nke kraịst nke na-ele anya ọbịbịa abụọ kraịst iweli aka gị tinye nwunye gị agbata obi gị gịnị ka a na-ahụ gịnị ka a na-ahụ a na-akpọghị onye ụkọchukwu eleghị ikikere dị n'ezinụlọ gị nke ga-ebutere ha chineke ụtụtụ gịnị ka a na-ahụ n'ezinụlọ ụmụ onye ozi ọ dịghị ọzụzụ i nyere ụmụ ụmụ onye ozi eziokwu adịghị ha n'ọnụ ị na-agba ọzọ ụmụ a na-agba ọzọ n'ihi na ị meela ka iwe chineke dị ọkụ n'ebe ha nọ ị nwekwago ohere nke ile ụmụ chineke nyere gị ịma na ị ga-enye ngụzi otu isi lekọta ụmụaka gị onye ozi nke chineke gịnị ka a na-ahụta n'ezinụlọ gị ịma gị na ị ga-enye ngụzi otu isi hazie ezinụlọ kraịst bụ onye isi nke nzukọ ya mana o meela gị onye isi nke ezinụlọ gị ee gịnị ka a na-ahụta n'ezinụlọ gị onye tere mmanụ n'ezinụlọ gị ezinụlọ gị ọ na-egosikwa ozi ọma ị na-ezi gịnị ka a na-ahụta n'ezinụlọ gị onye na-ezi ozi udo udo ọ dịkwa n'ezinụlọ gị onye na-agbasa ozi ọma ịhụnanya ịhụnanya ọ dịkwa n'ezinụlọ gị onye na-agbasa ozi ọma obi ebere obi ebere ọ dịkwa n'ezinụlọ gị onye na-agbasa ozi ọma ee na ọ na njikere na kraịst na-abịa ọzọ omume gị na ezinụlọ gị ọ na-egosikwa gị ọ na-egosikwa ee na ị na-ebi ndụ dịka onye na-eche ọbịbịa abụọ kraịst a mmadụ ọ pụrụ isi na jizọs nọ n'ezinụlọ anyị ee jizọs nọ n'ezinụlọ ka m gbasoo ndị a ha ga-ezi m ụzọ nzọpụta ka m soro ha mara jizọs ezinụlọ a mere m ihe mbụta taa ọ dị ndị na-ewetarala chineke otuto ezinụlọ ha ewetarala chineke otutu ọtụtụ ezinụlọ ya adọtarala chineke mkpụrụ obi n'uru n'ihi ezi ihe nke ahụ tara n'ezinụlọ mana ọtụtụ ezinụlọ ọbụna dị ezinụlọ ndị na-akpọ ha ndị nele anya obibi abụọ kraịst eme n'obi ndị mmadụ adị anya n'ebe chineke nọ gị nwanne m nwoke gị nwanne m nwaanyị ajụjụ a si n'eluigwe na-abịara anyị taa bụna dị m onwe m onye jehova si n'ọnụ ya na-ekwu okwu ha ezinụlọ anyị ọ na-alụpụtara jehova ihe ọma gịnị ka a na-ahụta n'ezinụlọ anyị obi ụtọ adịghị n'ezinụlọ naanị na nzukọ ka anyị na-abịa anyị tagharịa egwu ahụ na nzukọ mgbe ọbụla ekwere amara obi agbafuo onye nke nela anya bụ kraịst ịmakwa gị ebe ị ga-eje n'ihi ọnọdụ idowere ezinụlọ gị ọ bụrụ na amamihe adịghị ike eji hazie ezinụlọ ka ọ dịrị otu kraịst bụ n'obi mee ezinụlọ n'ihi na ezinụlọ kwesịrị ịdị ụtọ bụrụ ebe obibi nke mmụọ nsọ ebe obibi nke jizọs ebe obibi ebe mmụọ nsọ ga na-achị mana ọtụtụ ezinụlọ taa mmụọ nsọ adịghị achị ha ọ ga-abụ mmụọ oke aṅụmaṅụ nna nọ n'ịṅụ mmanya nne nọ na-ịṅụ mmanya ụmụ amụrụ amụ nọ na-ịṅụ ihe niile dị ha mma ihe aṅụṅụ niile aṅụcha ya ha bịa nọrọ ihe aṅụrụ aṅụ a na-akwagharị nne na-akwagharị nna na-akwagharị ụmụ ndị m gịnị ka a na-ahụta n'ezinụlọ anyị taa ezinụlọ anyị ọ na-egosi na jizọs kraịst na-abịa ọzọ gịnị ka a na-ahụta n'ezinụlọ anyị zụlite nwata dịka ụzọ ya si ọbụna mgbe o mere okenye ọ gaghị esi n'ime ya wezụga onwe ya gịnị ka a na-ahụta n'ezinụlọ anyị ọ bụ ọzụzụ ezi ọzụzụ nke na-azụ ụmụ gị mgbe ha mere okenye si n'ụlọ gị pụọ ha agaghị echefu ọzụzụ inyere ha ụmụ pụrụ ịsị ee amụtara m ekpere n'ihi na nne na nna m kụziri m ikpe ekpere ana m atụ egwu chineke n'ihi na nne na nna m gara ije n'ịtụ egwu chineke anyị bụ ihe nlereanya nye ụmụ anyị ndị nkụzi agaghị enye ụmụ anyị ihe nne na nna ga-enye ha ọbụna dị ndị na-azụrụ anyị ụmụ anyị n'ụlọ nzukọ agaghị enye ụmụ ihe nne na nna na-eme ha ụmụ si na ezinụlọ ọgba dị na-abụ nsogbu nye nzukọ na-abụ nsogbu nye ebe ha na-agụ akwụkwọ eo gị onye nke kraịst chineke nọ n'eluigwe nke atọ na-ajụ m na gị ajụjụ taa sị ụmụ m tiiri gị n'aka ilekọta ezinụlọ m nyefere gị n'aka ịhazi gịnị ka a na-ahụta na ya a na-ahụtakwa m n'ime ezinụlọ gị ka ọ bụ ekwe ka ị mere ka ọ bịa nọrọ n'ezinụlọ gị na-achị eze gịnị ka a na-ahụta n'ezinụlọ gị tụgharịa uche tụgharịa uche ohere dịrị gị taa ịmara na okwu ndị a bụ okwu na-ebute mgbanwe okwu ndị a bụ okwu na-ebute nduzi ọ bụrụ na adịghị ahụta kraịst n'ezinụlọ gị rịọ kraịst amamihe akwụkwọ jems sị na ọ bụrụ na amamihe kọrọ onye ọ bụla n'ime anyị ma anyị rịọ amamihe na ọ ga-enye anyị rịọ kraịst amamihe iji mee ka ezinụlọ gị dịkwara mma ọzọ bụrụ ezinụlọ nke a na-ahụta kraịst ebe e nwere ike kwuo si ee ịhụla ezinụlọ onye dị ụta jizọs nọ n'ime ya abụ anyị asị mgbe jizọs nọ n'ezinụlọ na ọ na-abụ ezinụlọ na dị n'ime rịọ jizọs ka ọ bata n'ezinụlọ anyị ka ọ dịrị anyị na mma mgbe anyị na-arịọ ya ọ ga-abata bụrụ oche anyị na ya nọrọ kwa ụbọchị ka ọ dịrị anyị na mma n'aha jizọs ọ bụ n'ụlọ mgbasa ozi Adventist World Radio ka ozi ndị a sị na-abịara anyị ya ka anyị ji na-asị ọ bụrụ na ihe ndị a masịrị gị ya bụ na ị nwere ntụziaka nke chọrọ inye anyị maọbụ na ọ dị ajụjụ nke na-agbagwoju gị anya ịchọrọ ka anyị leba anya ezi enyi m rutena anyị nso n'ụzọ dị otu a awrnigeria at yahoo dot com yahoo dot maọbụ awrnigeria at gmail dot com at gmail dot onye ọma na-ege ntị gbalịa kọrọ na ekwentị ọ bụrụ na ị nwere ajụjụ na 070 6363 7224 070 6363 7224 mara na ị nwere ike ige ozi ọma nke taa na www.awr.org gị tinye asụsụ Igbo www. awr.org chekụta itinye asụsụ Igbo ka Chineke gọzie ndị kwupụtara nọ ma ndị gere ege n'aha Jizọs amen imeela Chineke anyị onye pụrụ ime ihe niile anyị ekelela gị onye nwe anyị ebe ọ dị ukwuu ịzụwanyị na nri nke mkpụrụ obi n'ụbọchị taa jehova biko nyere anyị aka ka e wee gbawe anyị site n'okwu ndị a ka anyị wee chọọ gị ma chọta gị gị onye na-ege ntị ka onye nwee mmera gị ama ka onye nwee mne edu gị n'ụzọ gị niile ka onye nwee mme ka ọchịchọ nke obi gị bụrụ nke ị ga-enwetazụ bụ ihe dị mma ọka bụkwa nwanne gị Rosemary gine Lawrence na si echi ka anyị zukọkwa mbe